na nna m jelụ ebe a na-ezu ike. Nne m na nna m jelụ ebe a na-ezu ike. My mother and father went to a resort.